ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne unu nwoke obi ebere eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị laif wọd redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'akụ nke naijiria n'ime olugwu eru nke dị n'ime na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogede ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka onye anyị mụta na ngọzi pụrụ iche dị ka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru anyị ga-eleba anya n'akwụkwọ ndị hibru ozi ome degara ndị hibru isi nke iri na abụọ ndị hibru isi nke iri na abụọ m ga-agụ amaokwu nke iri abụọ na abụọ wee ruo na amaokwu nke iri abụọ na atọ Hibru 12:22 23 ndị Hibru isi nke iri na abụọ amaokwu nke iri abụọ na abụọ na nke iri abụọ na atọ ọsị kama ụlọ abịaruwo ugwu Zayọn n'obodo nke Chineke dị ndụ bụ Jerusalem nke dị n'eluigwe na ọtụtụ ndị a na-apụghị ịgụta ọnụ bụ mgbakọ ụra ndị mmụọ ozi niile na nzukọ nke ndị eburu ụzọ mụpụta, ndị e aha ha n'akwụkwọ eluigwe na Chineke bụ onye ikpe ọra mmadụ, na mmụọ nke ndị ezi omume e ka ha zuo oke. Ka Chineke gọzie okwu nke a ka onye anyị ndụ na ngọta pụrụ iche kwasịkwana ngọzi ya dịka o wee n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ alaeze nke onye nwe anyị enweghị ọgwụgwụ alaeze nke na-enweghị ọgwụgwụ na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa anyị matara na enwere alaeze dị iche iche n'ụwa a enwere alaeze ndị nnukwu nwee ndị obere ma alaeze niile a na ọchịchị niile a na ebuli elu niile a ha ncha niile sitere na okpuru chineke wepụta n'ihi na ọ dịghị alaeze nke ọbụla ga-akwụdoni ọ ghara ịbụ nke chineke maara anya ọ dịkwa mmadụ ọbụla nke nọ n'ụwa nke chineke na-amaghị anya n'ihi na ilebanye anya fụ na onye ọbụla na-achọ igwu alaeze nke ya dị ka o si wee nwee uche na maka o si wee debe, mana alaeze ndị a niile ilebanye anya efu na ụfọdụ ha dị mma ụfọdụ ha jụkwa anyị njọ ụfọdụ ha bụ ibu ụfọdụ ha pere mpe o dị ka oti ndị siri banye dị ụba wee jedebe maka ha si wee nwetabe akụ na ụba wee jedebe onwe ndị alaeze ndị na achọ ibe ha nwee alaeze ndị n'okpuru ibe ha nwekwana alaeze ndị nke kachasị elu karịa ndị ebe ha niile mana onwe ga-ekwenyere na alaeze niile ndị a na-abụ nwantịntị mgbe dịka ndụ mmadụ si wee bụrụ ntịntị mgbe n'ihi na akwụkwọ Job gwara anyị ọ sị na na mmadụ nke nwaanyị mụrụ n'ụwa nwe nwee naanị ntịntị mgbe mkpụmkpụ oge ma o jupụtara n'ihe ahụhụ elezi anya fụ na nwantịntị mgbe a mmadụ nwere ma obere ma nnukwu ma onye na-achị achị ma onye a na-achị nwantịntị mgbe a onye ọbụla nọ na ụzọ wuliri elu ma na ebe na alaeze nke inwe ike ji ike aha kpaa ike dịka ohere nke ịma oge nke esi wee jedebe mana chineke bụ onye nke nwere ike niile onye nke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya onye nke alaeze anaghị agwụ agwụ ile anya alaeze enwe alaeze ndị dị ochie ndị anaghị anụzi afa ha dịka ile anya alaeze mgbe ochie nke Ifo na Baịbụl ama e alaeze ndị Ijipt mgbe ochie ma alaeze ndị Babilọn mgbe Nebukadneza ha na-achị maọbụ alaeze ndị Pashia na ndị Midia maọbụkwa na alaeze nke Herọd ha ihe a niile bụgasị ndị nke chịrị ọchịchị na mgbe nke ha ma ihe ndị a niile abịago n'isi njedebe maka na gịnị na ha bụ mmadụ nke na-abịa na njedebe mmadụ nke nwere njedebe oge ha niile nwekwara njedebe abịaka na oge nke anyị a anyị fụrụ oge nke ndị na-achị ji eziokwu were achị alaeze ha bịa na njedebe bụkwana ndị nke ji okwu ụgha na mkpagbu na ịkpa emu were achị anyị abụghịkwana ha ka ha si bịakwa na njedebe n'ihi na ụfọdụ ha ọnwụ ha egosighị na ọ masịrị ndị mmadụ ụfọdụ ka ha na-aṅụrịzikwa ọṅụrụ ọbụna ha nwụọ n'ike dịka nke mere na obodo anyị mgbe gara aga oge ofu onye ọgba mgbọ na-achị nwụrụ nne obodo niile na-aṅụrị ọṅụ maka na gịnị mere maka na onye ọjọọ nọ n'ọchịchị nwụrụ ana na-aṅụrị ọṅụ maka na gịnị na ha hapụghị nọ mgbapụta ka chineke gbapụtara obodo n'aka onye ọjọọ n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata sị na ọbụna na ezi ezi omume na-ewuli obodo mana ajọ ihe na-akwado obodo mekwanye ka anyị mara na ọbụna na onye ezi omume nọdụ n'ọchịchị na ndị mmadụ na-aṅụrị ọṅụ mana onye ajọ omume nọdụ n'ọchịchị efu na ndị mmadụ na-eruzi uju anyị wee na-ekwupụta n'ụbọchị nkịta ka mmụọ nsọ si agbara anyị ama maka alaeze nke chineke nke na-enweghị ọgwụgwụ efu na alaeze nke chineke ndị ka etu ọ dịrị na mbụ etu ha akọ dịgbu etu akọ ga-adịgide ruo mgbe ebighị ebi alaeze nke chineke jupụtara n'ọṅụ alaeze nke chineke jupụtara n'ihe ọ bụghị ọchịchịrị alaeze nke chineke jupụtara jupụtara n'ịfụnanya ọ bụghị ịkpọ asị ma ikwe emo n'ihi mmasị alaeze nke chineke na ka akwa nsọ ji wee mee ka anyị mara ọ sị na chineke hụrụ ụwa n'anya nke ukwuu na ka o ji wee nye nwa ya bụ jizọs kraịst nwanne nke ọmụ naanị ya jizọs kraịst ka onye ọbụla nke nabatara ya na ghara ịnwụ kama ka o nwee ndụ ebighị ebi ka onye ahụ ghara ịla n'iyi ilezie na efu na ụfọdụ na-alazi n'iyi n'ụbọchị nke anyị ọ bụkwa n'ụbọchị nke ndị gara aga maka gịnị maka alaeze nke ha nọ na n'ebe alaeze nke na-eweta ịla n'iyi alaeze nke ọchịchịrị alaeze nke na-enweghị olileanya awee na-alazi n'iyi mana alaeze nke chineke na-eme ka mụ na ya na-abụ mata na alaeze nke a chọrọ ka mụ na ya na-abụ dị ndụ alaeze nke a chọrọ ka mụ na ya na-abụ nwee ndụ nke ebighị ebi nagoji wee kwụsị ọ bụ na anyị nabata jizọs kraịst dịka onye nwaanyị na nzọpụta anyị anyị ọ bụla dị na ya anwụọ na ụwa nke a ọ ka nwere ebe ọ kwadoro anyị anyị na ya na-abụ ga-ebi mgbe ebighị ebi ruo ebighị ebi na ebighị ebi n'akwụkwọ jọn isi nke iri na anọ ọsị kwerenụ na chineke kwerekwanụ na mụ bịala n'ọnụ mmiri n'ihi na aga m ịgaje idoziri ụnụ ebe obibi n'ebe nke nna m ọsị na ọ bụ na ya gaa ya dozie ebe nke ahụ na a ga-echekọta azụ ịbịa kpọrọ anyị na ndị kwere ekwe na ya ọ na-agwa anyị obi alọ anyị mmiri e agwa ihe niile nke anyị na-agabiga n'ụwa nke a ma ihe niile nke anya na-ahụ nke na-eweta obi ịlọ mmiri ma ọ bụ ka na uju ma ọ ka na ịkwa akwa ma ọ bụ na ihe ndị ọzọ tigasị anyị ọsị ka obi ghara ịla anyị mmiri n'ihi na ọ bụrụ na anyị kwere na chineke kwekwa na nwa ya bụ jizọs kraịst anyị fụ na ọbụla dị mgbe anyị ga-abịse n'ụwa a wee nwụọ na anyị nwere ebe ka ụwa nke ama alaeze nke chineke ebe ndị mmụọ ozi nọ ebe ndị ochie ndị gbabara ọsọ anọba ndị nke edewere afa ha ndị nke gbara àmà maka okwu a n'ihi na ị gaghị na-eso Chineke ghara ịna na-agba àmà ihe ọma nke ọ na-eme ndụ nwunye na-agba àmà ibi ndụ ziri ezi n'ebe ọ bụla ị nọ n'ezinụlọ gị na mpaghara niile ebe ibi ma ọ bụ okirikiri ndị agbata obi gị ha ya afụta ihe ịma mma na ihe ịdị ọcha na ihe ịdị ukwuu nke Chineke na-eme n'ime ndụ gị i were ndụ gị wee gbasozi onwe ịgwakwana ihe okwu chukwu gbasara ndụ nke kraịst na ndụ nke onye nke o nyere naanị ya tụfuru ndụ ya maka ịzọpụta ndụ ọra nke mmadụ ihe a bụ ihe a chọrọ ka anyị mụta n'ụbọchị nketa na alaeze nke chineke nke dịnị enweghị ọchịchịrị enweghị ịla n'iyi enweghị iri uju enweghịkwana ibe akwa ma ọ bụkwa ihe mkpagbu dị na ya ma edebago afa gị na akwụkwọ nke dị n'alaeze n'ihi na alaeze ọbụla nwere akwụkwọ ọ bụ na ile anya n'obodo nke anyị bụ naijiria enwere akwụkwọ nke a na-akpọ nke nke eji edebanye afa nke eji mara na onye abụ onye obodo a ndị oje si mba ọzọ bata ndị ahụ agba akwụkwọ nke ndị si ofesi wee bata ma ndị nke na-abụghị ndị obodo anyị ya ite a ka ọ dịkwa ndị onye nke eje eluigwe edeba afa gị n'akwụkwọ nke ndụ nke kraịst ma ọ bụ na ịmaghị kraịst kraịst amaghị gị onweta esi edeba afa ya na ya n'ihi na ọ sị ọ dịghị onye ọbụla nke ya aba n'ala eze nke nna ya na-abụghị site na ya nwa ọ sị na ọ ya bụ eziokwu na-abụ ihe na-abụ ndụ ị gaghị efu chineke na-abụghị na eburu ụzọ mata nwa ya bụ jizọs kraịst sọsọ naanị ya bụ ụzọ nke eji aba eluigwe ị batagwo n'ụzọ a ịbatago na ndụ a efugo ihe a ị na-abatagwo dịkwa n'enwe na onye nzọpụta gị ihe a bụ ụzọ nke kwesịrị ihe eji ya abịa ọ bụrụ na imebeghị nke a ma ọ bụ na edebebe afa gị n'akwụkwọ nke ndụ nke dị n'alaeze nke eluigwe nke chineke ị mara na ibidobere ọsọ a na mere ị ga-ehudata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a kpọkuo chineke si na agbaghara agha mmehie gị na-elatago na ịchọgwo ka edeba afa gị n'akwụkwọ nke ndụ a n'eji ọka edebanye afa gị n'akwụkwọ nke alaeze a a ga-edebanye afa gị n'ihi na ọ sị na onye ọbụla nke na-abịakwute na ya ga-ala apụ ha ma ọlị kama were okwukwe bịa werekwa n'iruju bịa n'ihi na ọ ga-agbaghara gị mmehie gị o nweghị mmehie ọbụla nke ị nwere nke ọbara jizọs kraịst apụghị sacha n'ihi na ọbara nke akwafụ n'obe nke kalvarị mere ka anyị pụọ n'uru mee ka anyị pụọ na njọ mee ka anyị wee bụrụ ndị nke ketara oke na alaeze nke a welata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ka anyị kpere chineke si ya ka ọ nabata gị n'ihi na nke a ka iyi eme iwe bụrụ onye ya banye n'ala eze a anyị hụlata isi n'ebe ọ bụla n'oge ugbu a ka ekpere Chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chi nke na-adị ndụ mgbe ebighị ebi lee ndị oru gị ndị a ndị nke nụrụ okwu gị n'oge dị ugbu a ha ewetuwo onwe ha n'ala wee kweta na ha chọrọ na ha bụ ndị ekwesịrị ka emere ha ebere onye nwaanyị mere ha ebere ka ha kwupụta n'obi ha ịnabata jizọs kraịst dịka onye nwaanyị na onye nzọpụta ha onye nwaanyị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọchịchịrị debanye afa ha na akwụkwọ nke alaeze gị nke jizọs kraịst mee ka ha bụrụ ndị a ga-eju na ndị ezi omume mee ka ha bụrụ ndị ga-ahụta ihe gị wee bie ezi ndụ ọbụla dị n'ala ụwa nke a na-ebetakwa n'ala eze nke gị mere ihe ebere dịka isi wee kwe na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme gị emeworo nke a ga-ejisi ike n'isonye Chineke n'ego akwụkwọ nsọ n'isonye ndị nke Kraịst na mmụta ule akwụkwọ na ifufe ndụ na isokwanye eme ihe ziri ezi na isonye ndị ezi omume mgbe ị na-eme nke a ị ga-afụ pụrụ iche n'ime ndụ gị n'ihi na edebaba afọ gị n'akwụkwọ nke ndụ anyị jikwa n'aka agaghị kachapụ ya ọzọ ka mgbe n'ikpeazụ ka iweketa oke na ala eze nke a n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem matani na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif Word redio Ministry unu nwee akụkọ mgbaama maọbụ ajụjụ maọbụ ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ka na 08132900111 ka udo nke chineke nke chasị udo niile dị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị